no no president mmepe yi na ndewo sa excellency ndewo prof ndewo Very prof prof ndewo ndewo nuke nuke lele ni makeja mune ba atura ye a amalisa nde kese na nde nde invite the president of the union onye anyị speech ya nye afọ anyị speech anyị aga n'ihu kọtụ ọba dị tọ n'ebe anyị ọfụma And President Tinubu, I think they are official, the official state right, right about now. Okay, sir. Owó lè máa dé ní ìdí ìtàn ó ga ju gbàgbà gbàgbà ẹgbà sàyà tó wà tó wà láàrin ọmọ ìgbà. Ìyá ìyá ìgbà ìgbà ìgbà ìgbà ìgbà ìgbà ìgbà ìgbà ìgbà ìgbà ìgbà àwọn àdúgbò ẹgbẹ́ wa àwọn àdúgbò ẹ wà mí àwọn òsì ẹ wà mí àwọn òsì àárọ̀ ọ̀rọ̀ president ń bá bá tó kàkà ìlú tó lù ẹ̀wọ̀nù àìnà wọn ráyé mẹ́lẹ́ nke ìbéèrè ní online broadcast gbogbo nke àìkú sáà ń lò ìyẹn bàtà ló ìbéèrè progressive association the very progress progressive association ụwarụ udo skuul eluwaji kwaye kasịwagaji ozi ụlọ skuul ụlọ praịmarị skuul nọ n'imere ụwa rụọla nke mbụ ụwa go nkụwa kpọọ phase 1 ọ bụkwa n'ebe anyị nọta ịgbafe phase 1 ọnwa onye nọdụ egbosarụ na ihe mmemme ọnwa live bụ dairektọ ibere mmiri anyị nọnwa na central skuul nke nọ nụra onu ibu ibere na egbosarụ na ihe mmemme ọnwa live anyị uh, gara ihu anyị ji akọbasa prezidenti ndị Igbere Progressive Association International bụrụ Mr. Elesie Eke ka o nwere ike keletu ndị mmadụ ya keletu ha anyị akọbasakwanụ prezidenti nke Igbere Welfare Union ọ nọ echichi anyị ya ekeletu anyị ekeletu ya ndị eze nọ n'ebe ahụ azụkọ nwoke ndị prọfesọ ji nwe etu ebe ọwa anyị agaghị ihu na-aga o mere ma hụrụ ya na eh, ndị Igbere bụrụ ndị ọnwa rụrụ anyị n'ụlọ skuulu ọnwa ka ọ kparịta ụka anyị agakwara ihu ee eh, Mr. Emesie Eke ngwa kparịtụrụ anyị ụka am ji ohere ada ekele ndị niile bịa n'ụta anyị nọnyere anyị na mmemme ọnwa ejide agbape a m kele ndị eze niile elowa jefụsa nọnyere anyị ma sọpọt n'elowa na-enye anya ndị niile ndị eze our royal highness anyị kelee nwe unu obudote ayo ike unu bịa all our invited guests ma ndị inyom elu unu ji bịa ya obudote ayo ike ada elu njede akwado anyị kaido nye aka eme ihe ndị anyị ma si ajikwa ha agbalị de emeje ya ọnwa anyị jide eme ya anyị kelekwa ndị niile njikọta n'aka tụwa ma ego ka e wuru mezie skuulu ọhụụ anyị n'ọtọnwa makwa ndị nọ na on the ground arụ ọnụ lele project manager bụnụ chief dr paul nụrụ ya na ebe ọhụụ they might represent makwa ndị ọjọọ ya nọ ya n'ibe dị iche iche onye aka bụrụ ma chairman anyị bụ chief mike injinia mike awa enyekwa ndị otu ya rohu nọ na the project ha ekeleta unu ike na-ekelekwa onye mrịma skuulu rohu bịanụ taa anyị si unu jisi ike gụtawa na akwụkwọ ike lọba eru echi unu abụrụ ya ma dọkịta ma lọya nyekwa ka ada arụzi ibere elu unu ihe jide eme ya taa ọnwa so anyị na-eji oge unu eh, nku ebe ọ bụ ndị ọjọọ akpaịtụ kama m ji nwe ohere ada unu niile unu emeela ịfụsa anọnyere anyị oke mmemme a IPAI bụ ọganizeshọn ndị ibere rohu nọ na mba ana jikwana ohere ada ekele unu si nde wonu unu abịa

ayébábá nílé classroom ọgbà akọ àníyàn kúlùmọ̀ akọ́dọ̀ tó wọ́n iye bàtà classroom àbẹ̀yà ẹ̀yà àtàlù aipahu ka yɛ klaasi leader ma ndé indomo ndé women's wing ndé women ìgbére progressive association se ɔmìnir bɔma ɛdí yɛ ama yi sukuu n'afɔ ɔjɔ ɛyɛba aka ɔyà mu wà fisa yɛ akokɔ mu efusi àná ɛba anya na edi ede yɛ anya na edi edi yɛrɛ wà fisa yɛ akokɔ ndi indomo si ké kolu kó ɔmìnir ma sukuu lɔ ma wà wéli ké kolu yà.

taa bụ ụbọchị dụrụ mma maka taa bụ ụbọchị eke a na-eji aka ndị ụmụ amamihe mmadụ zi m amamihe ọhụụ m ghọsa ya ọ bụ ihe dị na onye ji water board ji water ọ sị m na mmiri ọhụụ dị ibere na-anasị ọgwụ ndị ibere nwee na-anasị gọọmenti nwere ya m na ha chetara ekwuoru m eziokwu n'ọgụ gọọmenti nwere ya n'afọ mechi na ndị nwụrụ mmiri ọkụ ndị bere maka na ọ ndị mere bụ ndị na-agụ mmiri ọkụ anyị kpachapụrụ anya hapụ ya na omekasị ya n'ụzọ sụlaị n'onwe izu gọọmenti na-adịghị ekiri mmiri bụ ọhụụ ahụ isi oge m kpọsara ahụ. na skuulu ọma a na-asị gọọmenti bụ skuulu ọma ka agadi bụ na nke gọọmenti ọha anyị na-atụkwasị n'okwu dị ya nwe ebigomo ondi bere na umaru ye bako ngoba ya me kasi ya me kasi ya ngoko me jana abia ana pali ya lebe tani bere bia mezi ya ngoba ige ya secondary school ni ro wa ro ebo ondi bere ro ya ya me kasi ya me kasi o kandi bere jana me spe ki ta mezi to ma amami o ma so no eti ya e chiche ba mu de e fine wa ayo mgbe mụrụ nwa nọ na-ediscọs akụ ụwa sị mmanwa na-emesi ọtụtụ skuul ibere etu bụ fesbọk and ọ dịla elihi emezighị ya ụwa mee ihe dụrụ mma maka ọ mere mụọ nwere mkpadoga tawa ma ebe ọgba jesu a na-enwe ndị na-abụrụ gọvanọ igobe n'ụwa nọ ya a na-enwe ndị na-abụrụ prezidenti n'ụwa nọ ya a na-enwe senetọ tupu n'ụwa nọ ya na ahị ya nke ọma eji acha acha acha chineke agbanwe onye na ọ na-ebi agbanwe onye na-esi owuiri ụwa na agụgbo dị ọ nwere na mgbe ya ya na-eji eju asụlise na ọ mara otu obodo gbapụtara ihe ka ọ bụrụ onye Chineke maara amara onye eje ọlọ́ọ̀lọ́ wọ́n máa dé láàsì tẹ̀lé lẹ́nu wọ́n bá ti ike akadi isu na ya jide ayi ike ayi ike ama aka bata egbu ogbulu ìgbẹ́rẹ̀ mẹ́pẹ́ lọ kpanye ìgbà ilé emeela o Thank you.

huwata ya hapa ayagabu uto ya lekwe le classroom oto aye akache pari mu ge meche kwa ya dai ge meche ile mo ne o bu ka kulu maro ihe asara ibere mmiri ne kwesa mu dai ko kasta onye akwa apani ano mo ge ka be ko ibere mmiri ile mo ne ka nga fu eze enyi nke idira onye eze joseph anyanko ọkwa ịtọrọ anyị ọka ya sabe bọ ọhụrụ dị aja sabe ndị ewo na ndewo nga ka eto nayo ibere ndewo ndewo ndị eze mmammanụwo ndị IPA mmammanụ ibere si ọ bụ ihe dị mmadụ ha na-emere ihe dị mmanya n'anya ma ọgọ ọ bụ gasa ihe ndị ụmụ anyị ndị ibere progresive association wee ọrụ ụwa arụ ịdụzi ịhụnanya ụwa nwe ibe ndị ibere nọ onye mere ji gbakọta ụbọchị nke taa ndị asị unu jideka unu nji ihe ọnwa dị ime si chineke bụ unu ụmụ nke mmarụkasị okoro mee ihe ọnwa ka bụrụ isi iyi nke na-ana ata ata afọ jizọs ike agwụtụpụ unu ibere mma mmanụ IPA mma mmanụ ọhaneze mma mmanụ ndewo anyị ekelela onye eze onye eze ọjọja mkpachịkwara ya ụka bụ eze John Okorie ọnọwe echichi anyị na-egara ihu ka ọ kpachịkwara ya ụka onye eze ndewo ndị aka ndị eze na-asị ka m kelee unu esakwara unu tinye IPA unu na akaụntụ sọba imalite anyị ibere na Amerịka jikọtakwara ndị ibere na Amerịka dị na Kebele kositare ekele ekele tẹsíkọlá ekele tẹsí ẹgbẹ mẹkẹ wọn kọ àrẹ nyamade ẹlẹjẹ mẹkẹlẹ so ndé ipl ina bẹlẹ wúwo ńlọ a dé ẹlẹjì ya nnukwu ọnwụ ka pụrụ dịrị n'ọjụ ụmụ nwa chineke ji abụ ụmụ nwa nwunye ego m ji eme ya mmezie eme akpụkpọ anyị taa emepe ya nke ọ so kelele unu ndị asị ndị bere ndị anyị nọ n'amerịka ụwakalị ya ndewo ndewo anyị ekelela onye eze onye eze ọjọọ anyị jebe aga ka ọ kpatụrụ anyị ụka ma eze ebe owu bụ na eze nke ukwu isi ọ nọ nwa echichi anyị onye eze mgbanụ eletiga aka ntụbara anyị Thank you.

I was the headmaster of this school. What do you want to say? So we are here to get you to God. Panel Kele in the idea. But, but, we are saying, I'm here to look at the after I do this. Yeah, I agree with that. When you die, I'm going ezi ama ọ nọ nwa n'etiti anyị onye eze mpaghara ndị sa ọ bụ mmụta adịghị anyị obodo mma aka nọ na akpakata sịtawanye ndị uwe anyị Either ihe ezi agwa nwakwụsị anya nwa ezi agwa n'oge ya na-echo chineke ga-anọrịta na mmiri obi ibu na usokwu ga-eme ya ọ ga-abụ ihe a na-ata ata ya aja anyị dụkwa na-ese ọ bụ ekele enyewa anyị nwere anya unu ga-agachi ime ya

àbájí aláyé ọkà láì jẹ́ bá jẹ́kú ní pọfẹ́sọ̀ àìmú tó kọlùwà ndé ndé ipa àìmọ́lẹ̀ ẹgbẹ́ ọmọ àbájí tó kọ́lá ẹ àjẹ́ńdà àìmọ́ apáyà àyàdápa yá kọmíṣọ̀nà kọmíṣọ̀nà sílùú ọwà. ẹ ẹ pọfẹ́sọ̀ náà yà ẹ Excellency barrister. barista Mrs uh, Amadi Ikwecha ọ nọzụwa echicha ya ebe ọwa o kparịtụrụ anyị ụka ma ndị prọfesọ kpaghara anyị ee uh, anyị ji amalite a prọfesọ Ogbo ọ nọwa ya kparịtụghara anyị prọfesọ Mrs Ogbo nọwa ebe ya anyị ee uh, ji ya na azụ akpa ya akpa prọfesọ Emekekwo nọzụwa ebe ya anyị ụwa ha akwa ee enye na ya nye ha akwa ya Asabagwu Ibere Miro live broadcast nke ịnọta na Central School dị kọmishọn skuul ọhụrụ ọnwa ndị Ibere Progressive Association ọrụ ọrụ anyị ya ihe nwasị nke nye omere makụwa gboro mma n'isa akwụkwọ abịa abịa na-abịa ndewo ka ndakwu prọfesọ Mrs. Ogo ka ọ gara ihu prof ndewo ndewo ndewo ndị Igbo ndewo ka ndị nwa na-asị nsọ nsọ ah, nke na-ejimri ọgwụ nsọ nsọ ah, obi ụta nyocha ike ahịa nwanyị n'ihi o nweta afọ atọ ga na-aga abịa n'etiti ugbu a foto ya maka ụmụ ya si na ebe eme nnuhe senta ya dọtata na emekwanụ ya so na ji jee jee lee anya ihe kwesịrị eme ha bịa na-etucha agụkwa eme ihe ga-asa ya chineke bịa bụrụ unu mezuo ihe a unu mee ihe a ọ bụ chineke kpere unu ndasị ka chineke gọzie unu ka ọ gọzie ụmụ unu ka ọ gọzie ezinụlọ unu unu ihe unu mezi unu ihe gbasiri ike na-emetụ unu echapu mgbe unu na-abịa ebe a ma ndị unu nwa ka chineke chineke gọzie ka chineke ihe ya mezi mee ka nwere ọ na-abụ aka chineke gọzie anyị ihe ogo Prọfesọ Ogo biko prof keletu nwa ga ikeletu ndị nwa na ile IPAI ga agbaịtụkwala ya ya gachekwa ibe a prọfesọ eme ka ọ bụ nwa etiti anyị ma prof Prọfesọ Ogo Baba fi mi ka ẹ kọ́bí àgbọ̀, ìkẹlẹ̀ fi mi kẹ́, nípa nípa ló yẹ kí ẹ mọ́ parí lónìí, ẹgbẹ́ rẹ pẹ̀lú

ekele tụọ anyị ga-agaji mkpere nọ amerịka ma kanada ndewonwo unu emeela ahịa unu kpọkọta ozugbo anyị ebe a taa si ka unu bụrụ ụdị akwụkwọ unu mezi ya chịkwa emere ọ gbasite elununuge bọrị ojedu unu ndị unu zụrụ afọ ibe dụrụ anya na naijiria zụọ alụa bụrụ ihe nwazụ mezi ibere nkwa unu garị na osimiri asaa yi ugbu asaa furi ala amerịka ma kanada onwuje kpasatụ olude egwulakwa emere onye ọhụrụ unu ga ya duzi unu onye ọhụ na-emetụ unu gaarịsị ibere asị warịsị abụ ezi afịa bụrụ ilu unu bụrụsị ibere ahịa ndị jee skuulu ebe ọmụmụ meziri ihe ebe m jee skuulu so o budobo chọọ a skuulu ọma m jee unu tụkọta okpo unu suo mbara ahụ bụ minista bọọdụ bịa wọta emewezikwa ife ọbụla n'ụsa bụ sa ihe eji mee onye ọma o je nụka amụba skuulu ọjọọ ndị akaka n'ụka emezi bụ nwa unu jisi ike unu adapụkwa mba n'ihe ọ bụ nwa n'ọbụwa amerịka emepela ọ bụ n'ọbụwa naijiria emepela anyị enweghị gọọmenti abịa steeti ọ bụ unu bụ gọọmenti nọ n'ibere anyị enwewo gọọmenti a naijiria dị ndị ifeanya obere ọhụrụ mere elu ọhụrụ mekwana obere ndị china mee ndị mee na aka unu na unu ji unu jisi anyị ike ndewonu ndewo ndewonu anyị ekelela anyị ekelela prof excellency nọ n'ebe ọnwa barista mrs amadi ikwecha ọ nọ ọnwa asị ọ bụ oke mmiri jụụ na oke atụma afụsa Eh, excellency keletu keletu I will from and speak English because there may be some people who are interested in this outreach who do not speak Igbo. So I am speaking to them on behalf of the women I am thanking the Igbo Progressive Association Women Outreach Program abroad for reaching out to women because all these things are going through feminine channels and we are thanking them for the great work they have done and we are hoping that they will motivate others other programs, other branches of women, other um, associations to come and help in other ways apart from doing this for the children to reach out and branch out in areas like uh, skills acquisition for the youth because these children they are going to grow into youth so that we can do some things for the youth that will keep them well occupied so I am thanking this movement and I'm thanking everybody here, the IPAI workers. Uh, I'm seeing them, they are including you. I'm thanking all of you for your solidarity and your support. Thank you very much. God bless you. Amen. Thanks for your Chief Dr. Odibi Zuka. Matufuka Kobasawa, I'm talking Chief Dr. Alfred Keletu, Keletu ee eh, ngwa chief dr alfred eme biko keletu keletu ee eh, makupasakwandọ cha igbere ndewo nuwo ndewo obodo m domchọ ehi ndị ipai ma mie mgba ndị nke inyom anyị gbakọta akpọ unu oku unu ụza onye yiri ma ọnwa onye te ya nọ ya agbataghị ntị unu unu emeela ele unu kụwara ya aka ahịa nta ahụ anyị atọ ọnwa agba ya ume ya anyị ji iko kusa mmiri mbụ anyị na-akweta chọrọ ite anyị ji eji busa tụwa ya ike chineke biko unu emeela m sị ka m kelee unu eh, mie mbụ dr felicia onyekwu ọ gbalịala onye ọbụla ọkpọ onye asị na ya abịaghị abịa ele unu zukọta nwa ọ dịkwa m riele m nọkwara uhu nọkwara nwara uhu afịa unu unu emeela ma e, unu ji bịa biko ka ụmịrịma ele ọnwa gụọ gụsa ruo ịba anyị gụrụ iguru ka ọ dụkwara ụmịrịma ọmụma ọ bụ anyị buru obu ndewo nuwo anyị ụka ha chike ojibi akara anyị ụka ụwa ha

n'ọnwa a na-akpọ eme ma sọnvenshọn na taa ebidola ya ọ ga-abụ nke bịa mee megbuo ndị asị ndị si a bụ ihe a na-akpọ ọnụ mara oche eri so na-eme n'ọnwa a ya mmụọ ohere ndị aka bụ

all over the world. Uh, South Africa, South Africa, Malaysia, Singapore, almost on Sunday, America, Canada, Britain, some who's by with them over there. So we can let the along the area of Ayaba, there are no witness. Ah, you know what, yeah, he did it. And then, Jim Dr. Paul, I have a country where I'm so ɛdi ewu ɛdi ozugbo ana emecha bụ otu baskul niile nọ n'ụlọ a ebere bụ na ebe anyị ndewo anyị ekelela na-agụ gbasa kwachi nọt ụkọ ka ọ kparịtara ya kparịtụkwa ụka anyị ejekwa mekwa omenala n'oge stif ndagharị n'ụzọ Every, no one war. Every, every, every, every, every ndị pọpụ ndị ewo nu wọbụ apị ya international ndị ewo nu wọbụ ihe aja abụọ a na-eme ebe ọganizeshọn ada anyị ebido handball resort ihe ọ bụ ele ndị mma nwoke aka ya ihe ọbụla na-eji nna bụ ihe akpali

ndewo eh, ndewonu eh, anya ahụtụ ya n'olu nde dị iche iche unu marụkwa ndị ụmụ nwanyị Ibere Progressive Association Women's Wing ọ bụwa nwa bụ ndị bịa n'ụzụ saya ma akwụkwọ ma ihe ga na ihe oriri nkwasị dị n'obere ma skuul elọbụ mgbe ụwa na-ala na jenụwarị wee buru ya ihe ndị ọrụwụla anyị jekọ gaa n'ihu ihu mekwa mmemme bụrụ ịgbape skuul ọnwa ee m ji achọta ndị ọkụ ndị eze ma ndị prọfesọ anyị ma ha eselensi biko ka anyị kwada asadụ ka anyị nwere ike bịa mee mmemme ọnwa elojego ndị ewolu biko unu bịa elokwosi aya bɛ yin bɛ mɛmɛ yɛ lɔkɔ fɛ dɔ yi ɔmɛ ma fɛ sukuu lɔ wa inu la president bɛ wɛ fɛ yin ɔlɔ wɛ excellency uh, barrister mrs francisca uh, amadi koche ɔnɔ wɛ bɔ professor mrs. ọ ọnọwa ebe ọwa prọfesọ Ogo ọnọwa ebe ọwa prọfesọ Emekekwe ọnọwa anyị ezukọla na anyị ihe ndị ụwa na na na ihe onye ọjọọ sọ ya n'akụkụ bụ chief smart ụkọ aga awa chief smart ụkọ onye ọjọọ nọ n'okwu chief dọkịta Ogbonna Izuka bụrụ ndị nọchinu ndị IPAI nwanne m Emeri nọkwa n'ebe ọnwa zuru ọ nwa ka ọ ihe mere Eh, chief. Chief Anyogo nọzụ ọba ọ nọwa etiti anyị emme ha ona ọ na ka kparịtara anyị ụka wo n'owo ewelino chief biko unu iwe welu unu anya o were anya ji me m ama m anya. unu na-anya unu ahịa umre ma umre ma skul ọmụ ụwa ji nye ebe a kwụ na ihe ụwa ji ze ego ụwa gbajina ndị nkuzi ma nọ ebe a zu ụmụ na anyị na ihe ndị nkuzi ya nọ ebe a ọpịa ebe nọkwa nwa etiche anyị igbo basics ọ nọ nwa etiche anyị ndị rosa Eh, Dr. Okorie ọnọdụwa bụnụ ọbụ amaghị ọbụ onwe amaghị IPAI ọ ihe ya ọ bụ eze Dr. John Okorie ee eh, ọbụ amaghị IPAI ọ nọwa echiche anyị ụwa ezukọtala ka anyị ga-akpara ihu mekwa mmemme ọnwa ere eh, okwozi ndị ezi unu ga-achịkọta n'aka ya ihe agbakọta agbakọta achịkọta n'aka ya ọkwa ya ndị ewo achịkọta aka ngwa ka agbakọta aka agbakọta n'aka ehe egbuokwu obulu ma ọ bụrụ ụlọ anyị na ahịa abịala ya abalị ya kulia umemapara wakagara Baba, ao famoso Bermuda.